Ndukwe dere sị: "Ndị uwe ojii n'ụbọchị iri abụọ na asaa nke ọnwa Maachị, site n'enyemaka ndị mmadụ, zọpụtara otu nwatakịrị aha ya bụ kamsi Kamsiyọ dị afọ iri na mpaghara Nsụka.